ndị Igbo ekele m ụnụ ọ nwanne ụnụ nwoke oke nwa ndị ịmụ na-ekwu a sị nke onye chiri ya zara o nwere obere ihe m chiri ịkọwa n'ụbọchị taa ihe a gbasara ndị rụrụ ọrụ mmiri ha wafuru ife ọ things anaghị emuvu dị iwe ha mere spet. yawa ka m chere ịkọwa n'ụbọchị taa ahụ ma ije gbaa afa ọkpọ ọla gbara gị afa agwaghị na ndị mmiri na enye gị nsogbu ọ na-agbachiri gị ụzọ den na a ga-esetụlụ ha nke afa a ha akụziela m ka esi setụlụ ndị mmiri ọ wee gaa den afta isetụlụlụ ha maybe bịa afọ na tins ifuru ife tins uh, things eme obodo which wee may expect ọ pụtara na dị ọrụ agara ọ ha anabatara ya nyere ha so everything in life nwere procedure and everything nwere stage and everything nwere ka esi eme ije na mmiri setụlụchaa ha ọ pụtara ụlọ kọmpụ ọ pụtara onye ha ma aga n'ọrụ onwe ha n'ọrụ onwe gị nọ data na imere peace ka ị nidiri ha biko ha nwere onwe ha nidikwara gị ọ nwere spirit ụwụ you must carry them along before ha afọ iru gị no and gịnwa jere na mmiri ihe niile iji wee jee na mmiri ihe niile ahụ i buru wee jee na mmiri adịrị n'ofu bikos echeki ihe ndị ha merere gị bifo ị bịa wee setụlụ ha and ihe i buru bịa ifu na ị ka ji ọgwụ beta ọwụrụ ọdụ sins ka ha nidiri gị nwa ka ha nidiri ha nidiri dedikeshọn carry them along so ijekwa n'ime ihe mmiri ụzọ mepere gị it doesn't mean na ụzọ ga-emepere gị na-aga ị ga na-agakwa na mmiri ahụ nwoke na-achụ àjà steady and the world nothing goes for nothing ị ga na-aga na mmiri ahụ na-achụ àjà at least every year mee ya your sacrifice na dị mmiri ha mara na gị na ha so ihe ọbụla ị ha ga-emere gị ya your mostly yearly sacrifice ga na-abịa then the way the door ụzọ ha mepere gị ga-remain open and ha ga na-abatụlụ gị ha ga na-alụlụ gị ọgụ mmụọ na-alụlụ gị ọgụ mmadụ nke a nọmba 1 2 ịnidiri gaghachi na dị mmiri ọ bụrụ ma ị nọrọ nso pụọ onye rụọla gị ọrụ ahụ nye ya ego ọgụrụ ewu gara gaghachiri gị na dị mmiri Ojedị akpọga na fon tinye the fon na spika dewe n'ọnụ mmiri dị ya dee gị wee kwuo ihe ị chọrọ kwuo ihe ị chọrọ ka ha mere gị kwuo ihe ị ga-eweta ịgwa ha na ijiri ewu a eji e wee bịa na iji na-akọ ha aka n'obi na lekwa ihe ị chọrọ ka ha mere gị na ha mere gị ihe a na ịbata na ị ga-egburu ha efi very simple then onye jere negide ya akọnkluded nte dị ewu dị alawa ihe o ji dị impọtant na agawa gaji ọnụgụ kwuo okwu nke ijiri ọnụgụ kwue na-aga nke ị gwara dibịa ka o jee kwuo gị ha ma onye dibịa ha ma amarụ ya gị ka ha ma ya wụ mmiri gị gị ka ha ma so ọ dị dị impọtant ka gị nwa ji ọnụ gị yọọ na-aga aka ga-ege ntị then ha mechara gị ya after one year imecha ya ha ga-emepere gị ụzọ afta one year ọ wụrụ ma ị batarụ iwerekwa ewu jee dị aja nya ha iji renew kwa dị tin ya na mana gị na ha so ịbatakwana ọnụna one year ha ekwu gwara ha igbuere ha dị efi enwekwa ihe ọzọ ị chọrọ ekwekwa ha ha ga-emere gị ya because ị dị honest then that time ka ị ga-afụ a very simple thing very simple onwere ya ga-abịa na-agbakasị ahụ na-aba mba na-eme ya everything na omenala wa understanding ime ịghọta dị procedure ka omenala si aga you gaghị find anything in life difficult and this life ọ ga-awe a very sweet place for you you know and so ike dị na ụmụ ike dị abịa na omenala ka ike dị hapụrụ ihe a na-afụ ndị a na-egwugharị na na-afụ na soshal midia na-akụ ihe a na-akụ ihe ma brọda na omenala anyị wụ highest so onye m sị ka m kọwara ụnụ n'ụbọchị taa nke onye chiri ya zere ndị